ị ya kịta so otu ịrụ kịta na mụnwa na ịpụ ifirisigo e m ụmụ ọkụkọ m mbugharị ka m nọ enwere ngeji na kontrol zi nke ikpeazụ a ịma ihe nri ihe ga-eji na kontrol a men tụsịrị na mmadụ ihe na-akpa ka nwee ume ka e wee na-aga maka ọbụ okwu obere anaba anaba arụkwara ụmụaka ịma na ume adọrọ gị iyi ya bụ ara hapụkwa iyi ya ya na ige na-enwekwa ndidi maka na alikejon ga-adịkwa ka ikpe aja mgbe ndị ebu ezi ya ma ndị abụrụ ezi ya anị nke ọ eburu gị iso so alaba alaba bụrụ egwu ụmụazụ ihe nji ya m na kọntrol zi kịta abụzi alat ka m bịa kpụrụrụ m pịa 20,000 ọbịa ha na ọtụ ọnọ ya ị mere 20 afụrụ na rod ha mma nsị a na arụ rod ha mma ama m ịghọta nke a ojekwa ijugha ese prm 20 just alat control ya na akpa ya were alat na control ya famili na ahụ alat na control nọ na-aga abụmoriego abụmoriego sendigodiri ya ka ị ma ma onye sendiri gị mgbe anyị na oriego